ụmụ igbo ekene ma ụnụ ụmụ igbo ndị ọdịnala ekene ụnụ anyị ekenekwe ụnụ taa anyị si udo dịrị ụnụ udo dịrị onye ọbụla ebe ọbụla ọ nọ ndị ọdịnala ekene ụnụ keresi ụnụ ike ma tupu anyị ekwube ka anyị ka anyị si ekwukwa anyị ga-ekenekwere ndị nwe kene enu kene kene eke kene orie kene afọ kene kene ikwu ibe afọ onye ọbụla na nsogbu adịrọ ụbọchị taa adịrọ ma mmezigbo mmiri na-ezo ebe a zụ mana nsogbu adịrọ a na-eje n'obi kọka na aka na anyị ga-ekene ka ụmụazị kene okenye nsogbu ụdị nsogbu ụdịara ndị Igbo nsogbu ụdịara ndị Igbo ihe njisi na nsogbu ụdịara ndị Igbo bụ na oge na-adịghị anya ọgụgụrụ sayensị ihe mee na religion ihe mee na religion na-ekperụ ntị ihe agha mee na religion na-emekwa na sayensị o bido okwe na-eme ọkwa ofu oge agha si wee were ihe anyị chenji eto religion wetara unu ha ewere okwe sayensị anyị jee chenjikwe ya wetara unu ọ bụ nya mere mmadụ na-eme ọgachazi akwụkwọ gụọ fiziks nwanne pụta ọ na-agba ọkada mmadụ mere fiziks na-agba ọkada <laughs> na chekirie nwanne ife na o nwere ebe ụgba dị ihe a na-eme na religion emego na sayensị so ọnwụ na ịgbado ha anya nwanne ndị eme gị pọpị ajụrụ m ndị igbo si ha mmadụ one bụ ndị igbo ma afa nna ha ime afa nna gị abụghị ahụ problem nwere ike isi kedu afa nna gị isi afa nna gị ewu okereke nwanne okereke okereke dị izi mmadụ okereke ọgwụ na afa nna mba amadi kehe amadi afa nna mbụ bụ njọkụ kedu ihe bụ njọkụ afa nna m bụ diọkpa kedu ihe bụ diọkpa so ebe anyị nwere nsogbu bụ na interpretation of the language bụ the interpretation of the language agwara m ndị bayị na anyị gara use semantic semantic anyị ga-aga na the source the source descriptive part of Igbo wee nwee ike ibubute ihe gbasara Igbo Einstein ọsịọ relativity ọkọrọgbago agba ọkọrọgba agbada gịnị ka ọ na-erelate ihe nwa kedu ihe dị special na fenomena amagha m ihe dị special ọsịọ relativity e, e, special an e, elementary the man agba agba ijiri ọrị confuse ọghọta ihe a na-akọ afa ndị Igbo afa ndị Igbo na-aza ịchọ ihe ma ndị Igbo ma sayensị were jos butuo afa butuo afa nwanne ibutu afọ ịghọta ihe a na-akọ gịnị bụ ada ndị be anyị ama ihe bụ ada mana ị mana ị na-ada ada ịma na mmadụ na-afọ ọla ada na nwaanyị abụghị ofu ada na nwaanyị ọ bụghị ofu ihe e nwere ada nwee nwaanyị ada bụ iv gịnị bụ iv ada dara ada mana ọ bụghị na ọ dara ada ka a na-ekwu ihe na-ekwu emotion ọ feminin principle ka a na-ekwu nwanne ị mụọ nwaanyị onye ọzọ ga-akpọrọ nwa gị ọkpọrọ ya na gbọba gị aka ọya wụ nwaanyị nwa na-enye ihe a na-enye enye nwunye ogbenye ọgaranye so ada bụ na ọlụgo nwanne ịdago ọya bụ ada ịdago ịdagha na onye ọzọ apara ya jebe ọya ka a sịkwa gị fọlin man ada mgbe fọlin man kedu onye mere adam o ji fọlọ iv emoshon ka a na-ekwu maka ọwụhụ mmadụ so ada na-esensị ada wụrọ mmadụ a na-ekwu maka emotion negative emotion of feminine principle mana ndị be anyị amarọ amadị gịnị bụ amadị light biara light biara amadị amụma amadị ọha amadị light biara ọya bụ amadị kpọtụ o nwere ike onye afọ ya bụ amadị nwere ike ichenji esi na na afọ alụ no ọ from amụma amụma mmiri anyị ka esi nweta amadi na from virgin from mmeri mmiri mmiri ka esi nweta mmeri from mmiri ka esi nweta mmeri oke ka ka anyị buru ya ka anyị gbadakwuo agbada ịma a na-ekwu ya otu ọ dịka n'elu ka ebutuo ya ebutuo oke na mmiri mmiri nwere energy enwere electricity na mmiri enwere electricity na anị because ọnwụ na-acha the photon na cells ị ga-eyuzu wee receive the light from solar energy owe mineral resources ka ọ bụ ọ ka ọ dị e nwere wind turbine nke a na-eyuzu magnetism ewere electricity from the wind a na-enwe electricity from the coal ka a na-ejerete from ọkụ ya na achịgwaga na these four fundamental element bụcha energy on their own so ọ bụrụ na anyị na-eji ihe aba nwa anyị afa anyị na-eji aba nwa ya afọ asị oke ego oke afọ okonkwọ na ihe niile ihe anyị na-ekwu we control energy because human being ị na-afụ bụ electromagnetic ka ọ bụ human nwanne ịgbanyụọ kọmputa gị nothing will work again all electric that is the code the secret of electric once you ihe ọ bụla ịgbanyụrụ agbanyụ there is nothing go spirit go electric ka ọ pụ ha na nwụọ gbanyụọ moto moto anyị ha agazi okpokoro gbanyụọ tv gị wepụ ya from ọkụ kwụpịa ihe ọbụla ị kwụpụrụ from ọkụ omedebe exist so ihe ọbụla a na-ekwu ekwu n'ụwa bụ ọkụ from a to z and ihe nna gị nye nji ọkụ ọya bụ njọkụ nji ọkụ na eji m ọkụ i hold light i have light mgbe ndị ochie onye ọbụla bụ onye njọkụ nwụọ jeneju onye amaala ka ọ ga-agwụ na onye ama ala the protection of the land ndị na-agọ ọfọ those people who keep the those deities n'ọrụ ha bụ ndị amaala jee jụọ ha onye njọkụ nwa wepụta isi e? a na-enye preserve ya the same thing Egypt na-eme momify momify ndị Igbo ndị Igbo emewego momify before ndọcha mara Vatican na-eme ruo echi Vatican ka na-eme momify till tomorrow ya the intelligent person nwụọ anara enyi ya eletrik ka ọ bụ mana itinye na mba mmụọ egbuo unu inwe aha nwa bụrụ an enlightened person tinanị nwanne ọkọ ọsọ mba mmụọ na vileji ahụ because ọsọ pozitiv and pozitiv ome explode mmadụ aba na akụkọ mgbe ndị ochie onye ọbụla njọkụ onye bụ ọkwa ndị okoko okoko kịta ọsịna bụ njọkụ na-etuzugharị njọkụ wụ light bịara ndị ji ọkụ amadi wụ bịara amadi is bịara ama amụma dị na ojie ọ bụ ihe a na-akọ bifo ndị ọcha amara ihe ụmata anyị amago na pawa dị na aja ọ ya bụ anị bifo ndị ọcha ekwu maka mata anyị ma na anị aja bikos aja bụ dị ọkụ aja na-ehostu e eh, na-ehostu ọkụ na-ehostu mmiri na-ehostu ihe niile ọ aja bụ dị mata onye ọ bụ the body gị na-afụ ine n'anya na evritin bụ n'isi ga aka ọ dị onye mmadụ nwụọ ebe a ka ọ ga-esi apụ ihe ọ bụla ga-apụ apụ from here ka ọ ga-esi apụ onwe ga-esi ebe apụ mana how intelligent ị nọ mgbe ị dị ndụ all those your bones will absorb the energy so that onye ahụ nwụzie a na-eyi uzie for something else ndị haya occultic knowledge anaghị enyi mmadụ anaghị enyi onye ma ihe they never bury the person ha na-epreserve ya mumify ya ya go and read about Egypt ịgụ about Egypt unu agaghị afọ akwụkwọ about ọdịnala na opu na agaghị afọ openly mana na ọdịnala ọ dị they preserve the isi a na-epreserve isi ndị njọkụ preserve isi amadisi preserve isi ndị ndị kara ndị ndị higher knowledge a na-ekwu okwu knowledge ndị mmadụ na-egwuri egwu otu ị ga-esi ahụ angel only way you can become an angel wu a process of knowing a na-agwa unu gafusie ihe unu ju na-echena mmadụ na deceive na deceive osọsọ ike ga-esi ahụ angel wu true knowing true knowing ọ na-esikwa n'ọbara apart from na-esi n'ọbara na at least true knowing kịta na ndị Igbo ka mara na preserve isi onye ma ya preserve ndị Igbo ka ma na nwaanyị bụ elektron nwoke bụ proton ọkwa disentin na gwara unu na na ichi if you want to know about spirit ichi ịma about spirit jos <laughs> n'ime inside you jos chegodi ka ndị ọ obere ihe na chee echiche ichere echiche na maka nwaanyị amụghị ekenie ịnyụọ ihe nyụkpunye n'ime ya ime ebe ahụ ihe ahụ apụọ jee chọba the other one chọba ya chọba ya chọba dị opposite and negative onwe ha ozugbo ha gụgara onwe ha ịma ihe mere mgbe ahụ ịmụọ na-ada ịtrapụ gokwe dan you have been trapped down again all trapping down again for the second time di ha because ị chọrọ ịgbago agbago ijekwa egen je trapụ kwa egen ka na akpa ya ada ada ana m ayaba ada jayaba adam so ndị Igbo ihe nji agwụ na ọdịnanị ọdịnanị bịara ịkụpụ dị isi mmiri akụpuo ya mgbe ọbụla ị kpọrọ arụsị ihe ọjọọ from that place osu become evil to you your surnames because 98 percent of ndị Igbo their surname bụ deity but this deity wụ positive gịnị wụ ụra asị ọkụja gịnị wụ ụra asị gịnị wụ ụra asị ụnụ amaghị wụ ụra asị ọrụ asị ihe na-emerụ asị dasịwa o ji eme ime ha n'ihe ọjọọ eje na ọrụ asị ka eje nwee iyi eje ebe a na-achọta eziokwu ọrụ asị ihe na-emerụ asị ọnya bụ ụra asị ọkụja mana enweghị ike akpọ ụra asị ọkụja na etinye isi n'ime ọhịa mba ọwa intapretation gburu ndị Igbo intapretation ajụgo m ndị mmadụ si ya ofu onye nwere ike ịpụta gwa ihe bụ arụsị arụ kwụsị ọ dị ịbụọ arụsị na alụsị alụsị na arụsị ofu bụ shrine ofu the spirit of the shrine ofu shrine ofu the spirit of the shrine to ajụgo m ndị mmadụ kedu ihe bụ arụsị they cannot prove it nwanne ị nwere egbe na ya adịghị nwee mgbe egbe ontiri iburu dị mgbe egbe mmadụ ọ bụghị egbe gbara mmadụ ọ mmadụ gbara egbe ọ mmadụ gbara egbe ọ bụghị egbe gbara mmadụ so na-ekwugheri na-ekwugheri ka ndị iberibe si adịrọ mma egbe na-agbagbu mmadụ mana ọ mmadụ gbara egbe so apụ na okwu arụsị kwuo na onye gburu mmadụ kwuo na mmadụ gburu mmadụ hapụ na arụsị enweghị once arụsị bụ ihe ọjọọ for you <laughs> nwanne ọla of bụ ndị anyị eje ọkụ mmụọ for you <laughs> because afa gị ndị Igbo afa gị niile unu niile niile from A to Z because afa anyị from mmụọ ka o si wee bịa ọ mmụọ afa gị bụ mmụọ so nna nna gị bụ mmụọ ka ha bụ ndị Igbo ancient Igbo people nwere 7 to 80 percent spiritual knowledge ọ mmụọ ka ha bụ that's why eji ka mmụọ nwa ọ na-amụ nwa ọ na-ege ive bet to eh, eh, obere mmụọ nwa mmụọ so ngwa nwa mmụọ nyanwa nwa eze mmụọ so isi na mmụọ bụ chukwu na aka ezi ụnụ na-akọ onye ka eji akpụrụ ndị gbuo onye ka eji akpụrụ ndị gbuo ndị gbuo ndị gbuo mana onwe n'ime ụnụ ya aghọta ụnụ gbaraje ebe ụnụ agbaraje ebe ụnụ agbaraje ebe ụnụ agbaraje ebe n'ọdịnala akwụkwọ nka ya ọdịnala na-apụta kịta nwanne ịgụcha ya ị na-arụ eletrik siti. swear ịgụcha akwụkwọ ọdịnala iru eletricity a na-akọrọ na instant relativity ọ bụla gbago agbago ọsịghị maasị asị ya ọsịghị lowa asị ya ọsịghị nke asị ya ọsịghị electron ọsịghị proton rubbish ihe ọbụla dị naanị anị na aja aja nwe aja recreate metal mercury onwe ihe ọ bụ until o become mercury is nothing until it becomes something aja holds everything aja ji everything ya ji sị gị na aja ka ịbụ aja ka ị ga-anaghachi aja ji ihe niile that is anị onye nwa na generate that vibration electric that electromagnetic vibration onwe there is nothing like gravity onwe ihe dịka gravity hapụrụ ndị a ihe bụ electro ihe magnetism ọ magnetic ka ọ bụ onwe ha ọbụghị ihe bụ afa afa eji eso afa eji wee titi ụnụ kata gị isi ịkụcha abata enye gị phd na si gị buru kpagharịba phd ma ha ordinary formula of electricity marọ ị nwere phd na physics mana ị mara ihe na-akpọ formula of electricity mara ya eh? ịma ha na anị nwere ọkụ enu nwere ọkụ ikuku nwere ọkụ anwụ nwere ihe ọbụla nwere electricity mmadụ bụ electricity itself your brain bụ electricity itself ndị Igbo amarọ ọ na-eje ị na-eji phd onye nyere gị who gave you phd who gave onye nyere gị ya ka ị were na-eme gịnị igo ọ gụrụ akwụkwọ ịgụrụ akwụkwọ ụzọ vileji ụnụ ụzọ adịghị ya mana ịgụrụ akwụkwọ enweghị ụzọ dị ebe ahụ ịgụrụ akwụkwọ mmiri adịghị ya ịmara na ọpọpị bụ ihe a ịmara na ọpọpị nwanne ihe a ọpọpị enweghị ọzọ ontiri mata na amadi bụ light biara the thunder and lightning not the same thunder with electricity na-afụ that is amadi ọha that nwere ndị that is enwere ndị ọ bụ in this life mụ na gị nọ enwere ndị bụ ndị mmụọ you don't know bịara e nwere ndị bụ ndị mmụọ amadi is onye mmụọ light biara onye chukwu nyere onyinye chukwu pụtara ka o were aka ya dozie obodo ha but because of na iwere iwere nonsense all these things go away so to build electricity become thing of something for you something special for you no but your name nna nna gị coduru this thing inside your name they encoded it in your name the secret of light electricity is coded, encoded in your surname all of you unu niile secret of life material science because nna nna gị ma spiritual science spiritual science ọ bụ the source of material science so nna nna gị kodu if you interpret your name imepụta ihe with that ime your surname interpret imepụta ihe arụ kwụsị arụsị ụra amaala njeọkụ amadi dimgba diochi dinta abụghị onye na-agba nta ọ bụghị ehonta ehonta bụ onye na-agba nta dinta bụ specialist in hunter dinta bụ specialist in hunter mana ndị Igbo etu ha bi na ewudi dinta ọsọ onye na-agba eh, hunter dinta bụrụ eh, hunter dinta bụ eh, specialist in hunter ịhụ na ọ bụghị ofu dimgba abụghị onye na-agba mgba o specialist in restaurant. so ndị Igbo problem anyị nwere bụ all the name interpret the sole name everything you want you get any i say anything is encoded because the higher people 70 to 80 percent knowledge is higher is spiritual knowledge maximum ọwụ ndị igbo na-asị gị asị ọ hibru asị nka hibru bụ ndị grik grik baria hibru so go beyond there gakwa beyond hibru at the end of the day you e go back the same way before einstein kedu ihe a na-akpọ ya before einstein there is human being there is human being there is electromagnetic there is vibration there is gravity there is wave mana this man bịa osi gravity and nonsense all those things were there before him Tesla Nikola Tesla only one scientist I know from the West Nikola Tesla which is this Tesla learned from Egypt and ke nwe Egypt mana ha ihe kwa agwaghị ndị nwe ya a ga-asị ọnwụ ndị Arab ndị ọcha ndị nka nka asị ọnụ bia ke ndị Nubia sọsọ ndị igbo bụ ndị enweghị afa esi ndị igbo ndị igbo abụrụ afa mmadụ ndị igbo abụrụ afa mmadụ wanyị na ha achọghị ịgwa gị ndị igbo abụrụ ndị igbo is a definition ndị igbo is a definition afa mmadụ o nwere mgbe manụ a time mgbe manụ bụ spirit because this body na full is a condensed spirit all condensed spirit ka ọ bụ so if you use your spiritual mind you become higher because you are trapped in matter so why did you use moto mebiri emebi mmadụ anaghị eyuzu moto mere mmebi uru na-eyuzu moto mere mmebi and ndị nna gị fụrụ destiny your ancestors saw it they saw everything that's why they encode your name they encode the name everything your saw name is coded everything about name is coded ma a na-asị agwụ agwụ mgbaama unu atọ ọnụ gị etu chukwu abịama onye bụ agwụ mgbaama onye bụ arụsị mgbaama onye rie ama agba ya onye mere o ji eme iji ebe ahụ ṅụọ igugbuo iti asị orie gị mgbe agụ mgbe ọma na-eme na-arụ ọrụ ọfụma nwanne iru ebe a sị asị orie gị ọta gị otu esi na mgbanwụ na-ata mmadụ ọta gị anya ha afụzi gị ifuo sọsọ onli source tu mba mmụọ n'ụwa bụ na iniri amadi ini ya amadi na anị hapụ isi ya ebe ahụ ihe a na-akpa ya radieshon. ị mana ụnụ na-afụ ka ndị a na-arụ sayensị mana ụnụ amaghị ya sayensị you can never know ọ ị ga-amata na spirit na-ebu kọmputa that day ka ị ga-amata na spirit ka ị na-afụ na-enwe ọkụ ebe a that day ka ị ga-afụ na spirit na-anya moto that day ka ị ga-afụ na ihe na-ekuru spirit and that day you know that your spirit ọ mbọsị gị ebido ọrụ ka mmadụ from that day you wake up from your slumber gbanyụọ moto igreshon moto moto abụrụ empty off your computer off your kwopịa from ọkụ kụpịa from ọkụ ọ bụrụ na plastik ọ ya agọzi plastik nothing onye ka mmadụ si from somewhere abịa ọsị m ya bụ Einstein Einstein e, relativity e, rubbish before Einstein ma na-abịa enwere amadi amadi amụma the light biara we have it before this man came anyị nwere light biara anyị nwere njọkụ ọkụ those who hold light I cannot preserve their head before this man amụọ this man o osi na ka ebopụta anyị enwe anya preserve bago people with high knowledge with telegram ụmụ nwanyị ụmụ nwanyị ndị ma ihe we preserve their bone before amụọ dịsi okooko anyị ma ihe we electromagnetism o change ya to gravity why na gravity adịghị na space why na gravity adịghị na space why iji na space iburu oxygen iburu oxygen why ebe ọ bụ na ọ bụghị aja na-eme ebe ọ bụ na ọ bụghị aja na-atọ na odosi energy particles into into e, e, e, energy ọ bụrụ na ọ bụghị aja waya o ji eme oje na space okpuru mask ọ hapụ ikpuru mask ebe ahụ na ka maa na ọ ihe ọ na-akọ okooko na ndị adịghị na-akpasị m iwe o ndị adịghị na-akpasị m iwe anyị nwere ihe a na-akpọ agwụ na be anyị ndị asị ihe ọjọọ ụnụ apụọ na nna agwụ gbaziri m iwu nnọnụ ndị a bụ ndị ndị ndị dia dia vibration na vibrate high eh? ndị amaala ọ ndị a bụ ndị na-eme apụta a na-aga ọfọ bifo orie nri ọgọ ọfọ kpọkpucha ha kpọọ ụra asị ọkụja kpọọ arụsị ọkụja kpọọ onye nka onye nka ata obodo a na-aga ọfụma ọ pụta n'ụtụtụ ọ tụwa ọjị ụnụ amanye bụ ose ọjị ose ọjị ose ọjị were godi ka ị nene anya ka ịfụ ka ọ dị ụnụ amara ihe nna nnu ndobere ụnụ ụnụ amara ihe nna nnu ndobere ụnụ ee ụnụ amarọ anyị amarọ ọ bụrụ na anyị ma mbọsị ọ na anyị mara nna nna anyị ha bụ igwe ka ha bụ n'ọbụ igwe sọsọ na ala igbo ka ị ga-eme ije ife na igwe igwe ala igwe nke ala ụmụala igwe ndị ọcha na-afere igwe bikọs mgbe ndị ọcha ji efe je worship anyanwụ ndị ọcha na-efere reti anyanwụ bikọs ndị ọcha represent the moon so they want to combine the energy mana ha agaghị agwa gị mana ị the earth ikwuru jewara ị ga-ejide godanị wee kpọbazie anyanwụ you have to hold iji anị isizi anyanwụ ya bịa anyanwụ abịazie gịnị a na-akọrị nkọrị nke hapụ anị chọrọ ogodi jebe n'igwe ịgbatebeghị ụlọ gị onye na enwe ewu ya n'aka ọchụwa nne ị ga-ejide godi anị bifo ikwugbo okwu enu ịhapụ anị kọrọ nọnsens jebe ọ anị na-ejenerate every magnetism ọ bụla nọ n'ụwa this planet earth if there is no anị there will be no magnetism if there is no anị there will no electricity a na-awụ nke bụ eziokwu nke bụ eziokwu so ịrụ ọkụ for us ọkụ abcd anyị ga-enyenwu gị narrative of ọkụ na n'ọnụ igbo anyị ga-enyenwu gị n'onu igbo mana nke a ga-ede na akwụkwọ ndị ọdịnala agaghị ekwe na facebook anyị ga-ede ọkụ n'onu igbo n'onu igbo aja equals eh? anyị ga-ede aja equals aja bụ ihe anyị ga-ede otu a si nke nkarịsị anyị de aja bụ ihe equals to a equals eh? anyị decha ya ebutuo ya ebutuo ebe ọ ga-adị izi ịgụcha ya nwanne ya ọkụ ịfụ na ọkụ nọnsensị enweghị ọ ọkụ wụ spirit nothing is all spirit ka ọ bụ ọ dị every is ọgwa ground ọkụ gbara gị everywhere around hapụ ihe ndị ajọs jide ụnụ n'ọrụ na-edisive ụnụ na-emebisiri unu ihe sun ga-enye gị light mmiri ga-enye biko ha nwere energy even man can give you light human being nwere electricity ịnwụọ ọpụọ ịnwụọ ọ hapụ gị ọ nwụghị ịnwụọ ọ hapụ gị pụọ ịnwụọ ịnwụọ tipịa nke ndị be anyị mmadụ ga-apụta ọsị ee e, e, e, njọkụ ya bụ onye kristian nna hapụrụ ihe ọdịnala ya hapụrụ ihe ọdịnala hai ọ bụ na onye ama ihe a na-akpọ njọkụ ọ bụ na ọ nọ na chukwu buru burucha oke njọkụ eburu oke ọ bụ na ofeke ama ọgaha na-akụgheri amadi amadi bụ ndị ndị chukwu tere mmanụ ndị a mụrụ nọleji knowledge people who are even anyị anaghị ekwe ka isi ha ha nwee isi ha anaghị emetụ anyị but all those knowledge unu eruruchi anya unu nọleji a apụsị ya na unu na-eje ụka ndị ọgbara ọhụụ ihe ọ sịkwara unu mee enweghị onye igbo ga-aga na sayensị ọfụ ndị ọcha mụta ezigbo ihe ebe ahụ mba ị gaghị amụtanwu inwe ka isi mara ihe chefu elimit your knowledge with nonsense education ewere emebisie gị your nọleji debe gị ebe ahụ rụbara ha ọrụ ị na servant ị gaghị create ị cannot give ị ga-enye m fọmụla with ọdịnala because ọdịnala ga-agwa gị ọ ga siri isiri o opisi isiere gị then iji aka gị wee pụtuo iji aka gị tụnye n'onwe gị anyị agwa gị nke a nke a proton electron and neutron oya woman and child oya father mother and child oya sun and moon and star oya bụ everything onye ọ bụ ihe niile niile niile a na-akwu ekwu so onweghị bọs ị can never see chukwu apart from proton electron and neutron ọgwụ na enwezi ihe ọzọ onye na-ejenereti ihe a na-ekwu asị gị chukwu na ebe nwa nka nka ọ nọ n'ebe amụghị ka o si pụta ị na-afụ na amụ apụta aba ebe ahụ ọ ya bụ the charge positive charge nke ọzọ bụ discharge ọ na-eme ọ na-eme attract each ọda onye ọ bụ ihe a na-ekwu asị ike na Abel Adam and Eve ọkwa the na akọrọgba ga a na-ebugharị ụmụ mmadụ ha abago religion sayensị wuzi religion that's why ji eme ego nwanne iwe injinia o ịgụọ physics o quantum o ihe as long as nọ ndị ọcha nyere gị curriculum nwanne enweghị ebe ị na-eje si na ndị ọdịnala gwara gị isi nọ ndị ọdịnala gwara gị as long as nọ ndị anya ekorikoro nwanne ọ ga-egbuwa gị ahịa ka imerie na maachị ọ ga-egbuwara gị ahịa ka imerie na maachị ihe ifili ka imerizie na maachị nwanne ọ kọmpetishọn ka a na-agba ihe awa ọsọ ọ race ka anọ a human race ọ race ka anọ until den until ị mata na abịara ịgba ọsọ ebe a nwanne ị ga-ahụ onye nkịtị and until then the ability to reason adịghị oke and inwe ahụ nwa were onye isi na-adịghị mmata n'ọkwa nwanna ọnụ naanị ị nwere ike ite gị 100 years ka ị wee rụọ ụlọ mana people one day one day nwere ike itisa ụlọ ahụ aghasa ihe mere afrịka anaghị aga n'ihu bụ onye ọbụla ụnụ na-eti n'ọkwa onye ọbụla ụnụ na-eti n'ọkwa nwanna anaghị eme ya eme mgbe ndị ochie na ala igbo enwere kọtụ kọtụ akwụkwọ ndị a na-eme na na-eme ayị aye asị ya flat asị ya nke asị ya ya ihe just nonsense e nwere ihe a na-akpọ kọtụ ndị a na-eme ndị a na-astọdị mmadụ nwanne ịnwa stọdị ego edebe gị na laabụ eme gị laabụ mara ihe kọntenụrụ ama ma ga-enye gị eri ka ya preserve ga preserve ewere gị wee na-erube chukwu ọ mmadụ ka eji ejebe chukwu wuche achịcha igwe ike ifu chukwu anya ebe ka na mkpa nchukwu nwa onye amaghachi ya ama chukwu ha ka nye uno yo god if you don't know your chi ọchi bụ chi ọ wee kwụzie chi ekwụzie chi ukwu kwụzie chi ikwu kwụzie chi nke a ị ga-ekwugodi chi gị nke aha nọ na gị nke aha bụ nke aha iriprezentịrị ị ga-ekwugodi maka ya mfe ikwube nke ọzọ nke ikwube agụbe wan a na-agụ tu a na-agụ faif na-agụ sis ndị pastọ na ndị fada bụ ndị nkịtị mụa kwuru ha bụ ndị nkịtị maka ha mana ha bụ ndị nkịtị ịmụ ya na-akpọ igo so oge yuzu the advantage of the church advantage of Jesus advantage of God ka ọ bụrụ relevant person otu a some of you biafra name to be relevant otu a of you biafra to be relevant otu ndị pastọ si eyuzukwe eh, chọọchị awa relevant onye nwe ihe ọ dị mma ya onye ọbụla onye ọbụla chọrọ biafra ma mụ na onwe m mana ebe onye okoko pụtazi ọma ihe ọ ga-eme ọ chọrọ ka a mara onye ọ chọrọ ka ọ dị pọpụla ọkụbe biafra asị ya biafra asịghị ya onye ọbụla esoro ya ejegharịba etuzugharịba fe mara ihe na-eme na awụ onye ọbụla na onye ọbụla ya maka ndị chọrọ ịmụ ihe obi obi bụ soul ya obi gị so ị na-arụ obi mara amara na obi gị eche n'anyanwụ ya soul obi bụ soul ya bụ obi iche iru obi n'ihu ya dị ụnụ ya ọ ga-efesi anyanwụ e ebe obi gị nọ maka anyanwụ ka obi gị si wee bịa ebe nke ezikwa ana so ụmụnne m ọ bụrụ na afa gị bụ ọfọ itinyere o wepụ ya itinyere arụ wepụ arụ na ọfọ wepụ ya from there ọfọ bụ ofo o nwere ihe ọ pụtara ma nke a na-eti ffr ma ebe o si bịa ka ha ahụghị igbo ọ bụrụ na ewee oke afọ na-ewepụ arụ ka ha abụghị ya ọka bụ ọ ịma na nwe ihe a na-akpọ ọka nwanne iche ji ha na ya ọpụgo agwa m na asụ frekwensi vibre ọ frekwensi anyị na-eti unu ịnị. into magnetic anyị na-etinu into magnetism with our names ọka wụzi awka nna nwanne gwadụ m ka a ga-esiwerụzi n'ọka ebe ọ bụ na echenjigo nem mba nke a abụghị ọka ọ ọka nke aha anyị ma ọka bụ ihe kara aka ọka ọkana ihe mgbe ndị gbuo ebe a na-arụ metal ịmaghazi ebe ọka dị na sef ịmaghazi metal bikos iwepụgo dị nem nem eji wee koodie unu ewepụgo ya ọka agaghị arụmuzi metal again dịkọs dị ihe mere ọka ji arụ metal bụ afọ ahụ kịta ọka ịgana n'ụzọ ụka ụzọ ụka nke ụnụ bụ OAWKA nke ahụ abụghị ọka so ọ gaghị arụnwụzi ụzọ ụka dị nọleji apụgo from you nọleji apụgo until unu ejekwa wepụta OOKA ụnụ afụ ya na unu arụwakwa ụzọ ụka ichenji wepụ ha anya from the source nwanne ịbago na akụkọ ndị Igbo apụgo from the source onweghị ebe unu na-eje si na ndị ọdịnala kwuru nwanne you are going to ya. ị ga na-agba ụsọ gburugburu gburugburu gburugburu maka afọ ahịa ị na-aza ọwụ the same person n'ebe a nwanne ị gaghị agakọta n'ụzọ kpuchie anya sị na ịma ebe ị na-eje ị gaghị izi mpọsịbụl ịmara ebe ị na-eje ịma ma Biafra ka gị mma ịma ma Naijiria ka gị mma ịma ma ego gị ka gị mma ịma ma ọbịa nka enweghị nke daizi ịma ma ụka ịma ma Muslim you are confused you are a confused man onye amara atụ ọnem ya ọ bụrụ a confused person mmadụ one ndị Igbo ma the meaning of their surname is a question ọ bụghị about ị afọ afa gị bụ Okafọ what is the Okafọ mean kedu the interpretation of Okafọ kedu ebe o si bịa what is the source of Okafọ eh? afa nna m bụ Amadi what is the source of Amadi what is the meaning Afọ nna m bụ Njọkụ what is the source of Njọkụ what is the meaning Afọ nna m bụ Ume Akụka what ume is the taproot mana for you ume bụ slave ịhụ ya ume is root umeji. umenji mana for you umewu nde bịara abịa umewu nde bọnkọm ume bụ taprut aka na-akpọ ume mana so ọnwụ na ị mara ihe na-akpọ ume agụka nwanne enweghị ihe ị ga na-agagide eri na-agha eri na-agha eri na-agha eri ndị Igbo na-agha eri nwanne onwere onye kọrọ ụlọ ọgwụ nobody is doing you the only thing bụ na ị nwere surname ị mara the meaning of the surname so ihe na-achọ ịkọwa bụ na indirectly nwanne ị na-aga Lagos mana isi Abakeleke na-eje destination Lagos mana direction Abakeleke kekwere ebe ị na-aga na side Abakaliki ebe na-aga Legos kwesị na ga-esi n'ụzọ nụ Asaba na gbagotenu Benin na na-agbagozi agbagonu eh? nwanne kekwere ebe isikwere Abakeleke eje Legos na esi n'ebe a eje Legos onye kwuru nke a so ọ dị simple as ABC anaghị ọ bụghị ụwa abụrụ ọbụrụ ndị igbo ndị nkịtị ụwa abụrụ ebe a na-agba ọsọ enye igwe for something to worship no ọ bụrụ ya bụ ụwa ebe ahụ ka nsogbu unu bidoro your problem here is to study past life study the past ka ị mara ebe ị na-aga ọ bụrụ abatụrụ ọnị ị na-agba ọnacha enye igwe na-agba eje ebe ị ga-amago the reason why you are here the first place before na-achọ ebe ị na-eje ị ga-amanụ why you are ị ga-amanụ why you are kwe ka ị si were ebe a na-eche echiche nwee only thing difference makes mgbe nna nna anyị ha nọ n'ụwa ha che na ha bụ anụmanụ because human being dey include animal but then ha bịa ha na-eche uche karịa ndị ọzọ even ha ama ha na ndị ọzọ na-echekwa uche and ha ama ha na aka ndị ọzọ eche uche but all through their behaviors ha marazie na ha ka ndị eche uche ha ebido separate from them e nwere story of ordinary how ndị Igbo separated from other animals begin to grow ten themselves begin to be enlightened ten nwetacha ihe na nwetara before ntụwa ebidozi everywhere enwere everything e dị the evidence is there but ị gaghị afọ na western library never not today not tomorrow as long as na your mind ka na-afụ em arụsị igbo osu ume nke asị ihe ọjọọ that means ị ka na-alahụ ụla you are a blind man working you are sleeping in a very broad light as long as na because a na-ekod mind ekod mind ọ ka kọmputa a na-eme encode so you have been coded as long as na your mind ka na-afụ arụsị ka na-afụ some names na ana igbo asị ihe ọjọọ that means you live free until free your mind then anyị ekwubezie four fundamental element before ndị enweta anyị enwe nne anyị enwego ndị ọcha nwetakwa gịtara anyị cha kata atịkatịka gụtakwa the same 364 anyị gụtara ha adịziri ya wa maka onwe ha mee mistake the same thing anyị gwara ha wute afọ anyị bara nwa anyị anyị mee interpret ọwụrụ energy the same energy ahụ anyị yuzuru as okeke na okafọ anyị yuzue na amadi yuzue and I gazie deep fụ na even a na-eme ihe ipreserve ya look at what you get kedu ihe mere Vatican Vaticans si ji a preserve isi isi eh, eh, eh, an intelligent person ọ ya ka ndị mmadụ na-asị Vatican na nwere skull no ọkpụkpọ skull nwanne na preserve ya preserve ọ a na-eme mumify ọ mumify ka a na-eme mana bikos na ụnụ bụ ndị nkịtị ụnụ amara ihe a na-akọ everything na ndị ba ihe dị no ọ dịrị ihe wa just a spirit in a condensation pattern iwe eletrik nothing more nothing isi na-asị etinye aka n'ọkụ dọgbuo gị itinye aka n'ọkụ dọgbuo gị ihe o gosiri bụ na recharge onye nwụrụ anwụ itinye n'ọkụ eletrik anaghị achọ ọkụ ya na why eletrik anaghị achọ ọkụ igwere onye nwụrụ anwụ tinye ebe a metụ ya aka eletrik agaghị achọ ọkụ gị mana onye aha dịrị ndụ onye eletrik dị ndụ eletrik na chọk emeta ya ka dọgbuo gị imetụ onye dị ndụ eletrik onye dị ndụ eletrik na chọkụ aka ọdọgbuo gị nwa mana ọnwụ anwụọ eletrik aka ha chọghị gị ihe na wewe na eletrik apụgo spirit apụgo from there so ndị igbo anaghị agwa n'ụlọ ihe a na-agwa ụnụ onweghị ekwe ebe unu na-eje olesi m ma ebe i si abịa nwanne ị mara ebe ị na-eje mara na ebe ị na-aga na onye na-amụghị ebe o si abịa kedụ ebe ka ọ na-eje ka ebe ọ na-echekwa na nwa ebe ị na-eche na so ọ bụrụ na ị mara dirizi ngwa dị na gị ji wenye gị afa o nyere gị afa nna ọ bara afa nna ọ na-aza ajụgo m the question onwe onye zara m ya kedu your meaning of your surname that is ọkwa jos the interpretation kedu ihe ọ pụtara ịmarọ na nwanne ka ezikwe ka ị how do you know about knowledge how do you know about higher knowledge everything ifụrụ ndị ọcha rụrụ arụ is a spirit ọ bụ ọgwụ from kọmputa because ha niile eletrik na iwepụ ha na eletrik ahụ ọnyụ. ihe ọ bụla ị ga-eyuzu eyuzu ị ga-akwụnyerịrị ya n'ọkụ why <laughs> why ị ga-eji akwụ ya everything n'ọkụ before you use it why because you need to put into the source ị ga-amanye aka na source nwanne na nwa amakwa m ebe eji wee nna nwanne nwekwe mgbe m kwuru aba ihe sacrifice ebe a biko ọwụrụ ọgwụ olekwere gị enwekwe nwanne nwekwa anwa ije ije ebe aha ndị mmụọ emeghe arụ onye gwara gị na na-eme datị na-eme use so okeke chijioke ajụrụ m gị afa nna gị kedu ihe afa nna gị oke gị pụtara ọhịa nna ajụ gị gịnị bụ chijioke achị m gị chijioke ka m chọrọ ịma ọ bụghị abatụ blọsak ịnwekwara si ebe ahụ pụta blọd sacrifice gịnị ọ bụ ihe m gwara gị agwa gị na ndị nna nna gị na-eme ịma ihe ha na-eme ị ga-eme ihe ị na-amaghọ ọ bụ sacrifice a na-ekwu okwu onye nwụrụ anwụ a preserve ya preserve ọ na-ekwu sacrifice nna biko pụtakwa ebe ahụ biko ịmara ihe a na-eme ndị Igbo marakwa ihe ị na-eme agbakwala agwụ ejebe mmụọ ịkpara agwụ ruo obe mmụọ ịma ihe mmụọ na-eme mmụọ agwọ gị ịba because positive and negative must balance igbere positive ruo ebe ahụ nwanne mba mmụọ wụ stroke a na-akpọ ya ọ nwee ihe kọsụrụ mba mmụọ mba mmụọ a na ọ anaghị anọkọta ma na ọ mere ndị ọcha ụnụ eche na ọjọọ no nwanne mgbe ọbụla ị were pozitiv chaji nwanne tinye na anị nwanne mba mmụọ na ka ime mmadụ ebe ahụ ọ bikos yes unu kwesịrị ịma ọ bụrụ na unu na-eso ọdịnala unu kwesịrị ịma onye bụ mmadụ onye enweghị ike ịnị ya otu a onye ekwesịghị ịnị ya otu a bikos we are charge anyị dị charge human being dị charge ọrụ wee charge enwere ndị na-eme anwụọ ha agaghị dissolve bikos they are so o nwere ka esi enyi ha iche ihe a na-eme preserve a preserve na-eyi nzukwe the same onye ka a na-ekpere ụlọ ekpere a na-asị ekpere ekpere jọbara akpa nje Michael yọrọ ya ịyọ gawe bụ Michael God of War ọ bụ Michael bụ ekwensu the God of War ọ bụghị Angel Michael bụ the God of War na yọrọ gị ayịyọ ọ bụghị ya bụ the ekwensu ekwensu ọ bụ God of War mba mana Angel Michael ka anyị mma n'ọnụ Angel Michael dị asọ jọbara ya ayịyọ mana ekwensu anyị ka ha yọrọ gị ayịyọ iwe a na-agụ ụnụ sọmtịrị na na-akọ gị bifo ịmụta mụta bifo ị mara ihe a na-akọ ọdịnanị ọbụ ọdịnanị bịara iseti ihe ọ bịara ime wutu jos koduo the brain ọfụma ka brain gabazie we came to code the brain anyị the brain ọfụma kụwasịa that nonsense eji wee mechisie gị anya hapụ instem aristotle ndị a bụ ndị okoko rapụfa ihe propaganda ka a na-eme propaganda ka ha jiri n'ọrụ what about tesla kedụ ebe tesla nọ jeje jee go tesla tesla go about insta na instator mara onye ka mara ihe go and read aba tesla ị mara ọ tesla ma erikson ọnwe information tesla ka o zuoro erikson jụrụ information tesla na-aza erikson na-ekwugheri eh? ọmakwa ha anya arụrụ arụ maha ụkwụ azọrọ azọ ọsịa weta sayentist a na-ebu e, ị ga-ere skuul ndị ọcha nye gị pihe nye gị asambodo iburu na-akpagharị asambodo na vileji unu enweghị ụzọ isi aga ebe ahụ iburu asambodo ihe o gosiri bụ na practically ịma ha ihe na-akọ ifolo the book ifoloro akwụkwọ isoro akwụkwọ na-enye gị asị gị relativity relativity egogide egogide a because na ịma grab ịma grab something grab ya at the end of the day ime exam enye gị enye gị ihe pas ya iburu akwụkwọ enye gị asambodo phd doctorate degree na vileji ụlọ ọgwụ adịrị ya ịnọdụ na amerịka ebe rụrụ arụ ụlọọgwụ afọnichi na isi na-arụ n'ụlọọgwụ england furnished hospital furnished one america furnished nasa nasa furnished na furnish nasa furnished nasa he said ị ga-ewe fun you encoded you are encoded you are encoded nwanne life and direct ndị be they are encoded ịghọta ha na ha because you must reason ihe mere nna nna anyị ha ji separate from animal bụ they started reasoning then separate themselves as separate nwa from animal then from there they begin to grow ịghọtago mana nke ndị be anyị bụ ụlọ na animal ọ kwechie ike ebe ahụ kwechie ike kwechie ike ọ bụghị iso ndị ọcha bụ problem abụghị enwere m ndị ọcha quantums in France akpọ m ha n'aba anyị na Nigeria more than eight of them nine of them na Nigeria so ọ bụghị about ndị ọcha ma ọ bụ ịfụ mmadụ na ịkpọ mmadụ asị ihe na-ekwu bụ about anyị nwa mmadụ aga ihe bikos ọ bụrụ na ndị ọdịnala ga-emenwu ya elo na anyị eji emebi ya mana nwanne onye ọbụla nwere kọmpanị ga-enwe consumer plan anyị agaghị enwe ọdịnala bute ndị ara mba na oke nsogbu adịrọ yes code the brain ekooduru brain ekodu ịma na nwanne ya bụrụ anya na ha na-asụ bekee ebe a ịghọtago so a mee mee agwa m na ọdịnala unu igbo ka anyị ji eje ọ na ọ nọ etinye maka ndị amụ na Lagos na Abuja ha anaghị asụ igbo ọfụma anyị na-aja etinye aja etinye obere bekee so nsogbu adịrọ o oh, koodu nwanne ị mere ọfụma udo dịrị gị so ndị ekooduru beren ha ekoodu anya ka a na-ekwu maka ya anyị na amerịka ha juru ebe ahụ eju na-agba nnukwu moto bube afọ na-ekpagharị jere ngland ha jiri ọsị ah, ya dọkịta ya dọkịta ya dọkịta na vileji ụmụazị na-anwụ anwụ oje na aja ha ebe ahụ dọkịta anụnwa ọgwụgwụ nke ha bikos na ọ na-eyuzu meshin ọtọmatik mechin ọtọmatik meshin ka ihe famasist ekemist ekemist ọkwa kemist o masịrị pharmacist wee kemist em em em ke ha na-akpọ nke ọzọ orange drug wee chemist em ke ha na-akpọ nke ọzọ kwa nke anụ na mm, eh, nke nwere mm, mobivit a chemist dakwa ndị afrịka ndị ojii nsogbu adịrọ mana na london ebe aha ka ọ ga-aza kemist nke ndị afrịka ahụ ndị aka ka na-akwanyere ugwu ọ ndị ahụ kemist n'onwe ha because na sistem adịrọ mma enwere ọdịnala hadid bin na enwere ọdịnala ndị awụ ndị karịa iwu today na ha ma ga-awụ ọdụ na-ekwuru mmadụ mana because ọdịnala adịrọ ha nọdụ ofu ofu individual onye ọbụla onye na nke onye na nke enweghị ga-emenwu na onye na nke onye na nke ị gaghị eme anything na onye na nke ọ akpọkọta ụbụrụ ọnụ ahazi onwe ya dị mma ọdịnala wụ the source of every material sayensị enweghịzi otu ọzọ bikos the land all the land all the land nyere gị information everything all the land they gave you every information iji n'ụwa nothing nobody will give it nobody all the land because ọ bụrụ na ọ dị anị na ebe ọ na nye kpọọ ewu na kpọọ ewu ka onye gị something si ewu rụọrọ gị ọkụ na ma isi oke rụọrọ gị ọkụ mbanụ because of that magnetism ọ na-egenerate brain mere ya absorb o mere ya absorb that's why brain ga-emere ya absorb nwanne nwere n'elu ada ọ na enu sendịere anị anị wee generate ebupụtazi iwe buru ọ bụrụ na ọ bụrụ otu ahụ enweghịzi otu ọzọ so unu automatic way of life onwekwa automatic there is no automatic way of life ị ga-emepụta everything ịma ka esi arụ moto ị na-ego moto hey achọrọ m ịgba moto ndị be anyị chọrọ inwe ego ọ chọrọ ịrụ ụlọ mana ịma material eji arụ ụlọ ịma ka esi enweta ya ịma ka esi arụ moto mba anyị anaghị asị na anyị chọrọ ịma ka esi arụ moto anyị chọrọ ịma ka esi arụ material eji arụ nọ no mana anyị chọrọ ịma nke anyị chọrọ ịgo nke arụrụ arụ oredi nke arụgoro arụ ka anyị gorozie ozugbo ozugbo oje juo ochi gbaa ma nweta ego pepa mone oje spend ya na nke oredi made ma onweghị ike ite nke iche echiche nwanne e, onye ọka a na-ekwu hapụ ndị a ndị ahụ ndị ahụ ndị ọsụ igo na-enye ha nsogbu leave them so ọ uru na na-ekwu okwu ha igo na-enye ha nsogbu Ah, mmadụ na-eme ọmụọ nwa ọba ya ada ihe eji ekwu distin ebe a bụ ka ndị mmadụ mara because sometimes anyị na-emewe mistake without knowing ada ịbara nwa gị ada ị maghị ihe bụ ada m kwesịrị ịma ihe bụ ada ihe obi ọ maghị ihe bụ obi um, amagha m ụdị ndụ nke anyị na-ebizi ebi ndị be anyị kwesịrị ị na-emesi efe a na-asị ọdịnala bụzi ebe a na-eje eche m ihe a kwụsịrị ikwu by this time ibi na ekwesịghị mmadụ kwesịrị na-apụtasị na-ekwukwe na ụmụnne ọhụụ about perfection ka a na-ekwu okwu ya ọ bụrụ about perfection ihe a na-ekwu about ability ability to understand to reason mara na ewu a human being mara na ọngụnwa only you can give yourself because oh, a fallen god you are a fallen god your god fall iri ịpụrụ gaa na gaa na ovuru nwaanyị ịtrapụ ụda na ebe ahụ e, positive and negative electron proton o proton gara ebe ahụ atọ na nwanne ọ bụ ya bụ ebe ị nọ ma god has fallen ị dara ada ịbụ god chukwu dara ada nwa obere chukwu you are small god amụrụ amụ ịdago you have to go so ọngụ nwere eji aka gị wee piece either pieces bottle broken bottle have to piece ọngụ onye pick the broken bottles by yourself ị na-achọ ihe gebe ka ịchọ ya eje ka ebe ịchọ ya eje if ị chọrọ drive moto go to your village and start mining chọba ihe eji arụ moto ebe ahụ ịchọta nwunye ruo ya nyebe ya ka ị na-egoro nke arụ na China maka gịnị onye China rụrụ datin from his place ọ bụrụ na e nwere material ị nidiri jee jee gote dị material bịa rụọ ya ebe ahụ kedu ihe ị na ezuzugharị iji eje dọkịta dọkịta bụ e, e, dibịa bekee dibịa bekee ọ professionalize ya ya ibi ebe ahụ gụọ akwụkwọ nye certificate ituzu pụta Afrịka gị dibịa bekee ka ọ bụ so go to your land and do dibia dibia nọ n'ala igbo let them get up ha binite ebe ahụ jiri ezigbo akwa jeje masta ihe ha na-eme masta ya nyebe ndị mmadụ digrii onye ọcha bịa na-enye onye digrii nye na onye digrii ka o were na ije ebe ahụ weta nọnsensị ya na-asị m ya dọkịta dọkịta na nke ndị obodo ebe onye nyere gị di pepa enyere gị na Harvard Harvard n'ala Igbo Harvard ọdịnala Igbo ajụjụ ka m na-ajụ ndị Igbo Harvard ọ dị ebe ahụ ị na-ajụ ngwa ya anyị enweghị ụzọ anyị enweghị ọkụ anyị enweghị ụlọ ọgwụ mana ịwụ dọkịta n'England ịdị kọmfọtebụl ebe anyị sekuriti adịrị ya ndị England ọmụnyere sekuriti nke ha ọmụnyere ndị Amerịka sekuriti Amerịka ndị na-anwụ na Amerịka ka ndị na-anwụ n'ala Igbo ndị na-anwụ na Amerịka everyday ka ndị na-anwụ n'ala Igbo ịghọtago so nwanne all the same mentality all the same ideology all the same ide because the problem anyị nwere ọwụ the religious ideology religious mindset dịma na-ekwu ekwuo religion ndị mmadụ echekwa ma nwe ihe a na-ekwuru maka ya all about the mindset the mindset religion na-generate ah, ebrukfege na sayensị na ha eburugodis the same mindset back to sayensị so ị na-agbapụ na religion mkpụkpụ ekpokpo na sayensị ị ka kawụrụkwa okooko ebe ahụ bikọ ha ejidego gị ama ah, na very soon na unu na-apụ from religion so onye chebirigo gị na sayensị biko ha na-eme anticipate they anticipate your mind na your behavior so ha mara ị na-aga na sayensị na ha emega anticipate ebe ahụ jegbu igwe na-eche gị ịpụta ebe a aghanye gị instant relativity and and the mass and the, and the gravity and matter and over, over top and, and lower nonsense ha chebirigo na ebe ahụ until you remove your, this your religious mind all religious mind mere ndị Igbo abaghị uru all religious mind mere ndị Igbo enweghị political structure all religious mind mere ndị Igbo enweghị ike inwe ndị group gaa n'iru the mindset o nwere ike ọsị anaghị ejezi ụka mana nwanne isi mbe ka dị na akpamkpi ịsakwata ezi ahụ hapụkwa ezi ọ ọgakwara onye so ọ bụghị about stopping to go ọ bụghị about ịkwụsị ije ụka no it's about the mindset to change the mindset ọ ha na-ekwu maka ọ bụghị about ụka all the program the system ị na-eyuzu ma ị gara na Google ma ị gara na hotmail ka na-akpa ya gịnị mana nwanne ọ windo ka ị na-eyuzu ọ windo megara gara eh, firefox o megara gara nka na-akpọ nke ọzọ onye eh, microsoft nwanne as long as ị nọ na windo windo ka ị nọ olesi ma ichenjizie to apple ehe ya ma na ichenjigo to apple mana for the moment your mindset ka na-akụkwa the same thing onye rere nkịta gore nwanne ihe ndị be ya onye ntụụka nọkwa na bed that's simple truth nwanne enweghị ụzọ otu ọzọ so ihe m na-achọ ịgwa ndị be anyị bụ na fọst of all godi ha ga-eje mewe research about the surname ha na-aza their surname ọdịnala akwụkwọ ọdịnala ga-apụta mgbe akwụkwọ ọdịnala ga-apụta a ga-egbuwara ụlọ ahịa nwanne iburu akwụkwọ a ịgụcha ya ijerụba ọkụ ọnwụ moto ịrụọ maka a ga-episi isiri gị dị infọmeshọn dị nke a na-apụta aka nna nwanne iburugo akwụkwọ kwantum physics before otu a ka enye ha kwantum physics otu a ka enye ha nwanne ịgụgide akwụkwọ isi agbaka gị akọ eburu gị jee ebe a eburu gị jee ebe a eburu gị jee ebe a ị ga ịgụọ na ha akwụkwọ ahụ nwanne mana ịghọtabeghị ka esi e, esi eme imagine positive charge sef ịghọtabeghị ihe a na-akpọ exactly pozitiv charge akpụkpọ ehona ịghọtara so nwanne ọ bụ ọdịnanị ọdịnanị achọgodoro m ka unu wepụgod this mindset of about uh, enigwe na ọkụ mmụọ wepụgod na from isi gị iwepụzi ya isi gị ijizie nwayọ jebezie ndị nwa bụ dị chukwu ị na-achọ achọ is you chukwu nọ na problem o need the solution you are the problem because you need the solution but ị ihe so mba nsogbu adịra apụbeghị m agwa m mgbe ọbụla emeghara ndị kọra na-akpọ akpọ nsogbu adịra anyị ka na enweghị ebe anyị na-eje so ụmụnne ọ ga-ebidogodi from ebe ahụ ị ga-ebidogodi from there ibidogodi ebe ahụ godi first then ịghọtazi ihe a na-akọ mgbe ị marazi rọngụnwa bụ the person fọlụrụ afọlụ ị na-achọzi ka isi agbago agbago ehe mgbe ahụ ị hazizi onwe gị ọfụma marazie ka isi agbago but for the moment na ifi na somebody kere gị ị na-achọ ya nwanne <laughs> ị ka na-achọ ihe ifuru efu ọ ngwa bụ onye furu efu ngwa furu efu onwe ihe ị na-achọ furu efu ndị furu efu you are the person a na-achọ achọ furu efu so chukwu ahụ ị na-achọgarị everywhere furu efu ọ bụ ngụwa so until then ije chọwa ihe ị ga-eji wee hazie onwe gị wee go chọwa lada until ị mata na ọgwụ a bụrụ efuru efu a na-achọ achọ ịchọwazie lada nweta lada wee gbagoo ma for the moment na na-achọgodi inwetabeghị chukwu mgbe nwetara chukwu ị wee chọwazie lada ị ga-eji agbago nwanne ọ bụghị about accepting God not about accepting ọ bụghị about accepting God ihe a na-ekwu ihe ahụ ọwụ game ka ọ bụ ọ bụghị about Jesus just God God God no it's about game everything o nwere ndị na-anaghị ejezi ụka mana still ihe ntụ ụka nọ na be ha ọwụ mindset ọ bụghị about accepting God ị nwere ike ịhapụkwa ije ndị nwere ndị na-ete isi anị ndị Afrịka na-ete isi anị nkọ o nwere ndị na-ejeghị ejezi ụka nọ na ana ya adịba na-emekwa ihe ọjọọ akụkọ ọgwụ ezi ochie agba ama so ọ bụghị about God or no God it's about the mindset is about the mindset you go so ọ bụrụ na ime understand the mindset ihe mean about mindset then you got ihe a na-akọ whether if you like you don't go to church o oh. if you like go to church oh. o onwe ndị na-eje ụka ma ihe ha na-eme bụ ezigbo mmadụ ma the problem bụ na ihe ndị ụka debere gị ebe aha bụ kewe control oge that is the problem so ọ maka enwere ndị na-eje ụka na-abụghị ezigbo mmadụ enwere ha ka nkụ enwere ndị pastọ bụ na-eje mkpụ pastọ bụ ezigbo mmadụ mana ọ gaghị akpata ego so ihe anyị na-ekwu bụ in higher knowledge ama na these particles ọwụ onwe behavior part ihe anyị na-study bụ the behavior of a particle ọ bụghị about particles itself so all behavior of the pastor ka a na-eme attack ọ bụghị about the pastor of their behavior kedu ka mmadụ ga-esi ya ọrụ pastor na-agba nnukwu moto ọ bụghị ya rụrụ ọmaha ka esi arụ moto ọmaha minerals elementị o tekiri iru moto o jegoro ọsịa ọ oh, pastor so ịhụ na detin wọkụ o nwere sọ mmiri ba na opi ụgbọgburu ebe a so o nwere ihe a na-akọ ebe a na-abụghị eziokwu so the all the behavior of an element behavior of an element ka a na-ekwu okwu ya so ọ bụghị aba whether you like it take God or not take God ọ bụghị ihe anyị bịara bụ just to free that mind so that mind can be free mee ihe ọ bụla ọ chọrọ so ihe a na-achọ ịgwa unu bụ ọ bụ ngwụnwa bụ the man ị na-achọ you are looking for this man all over ịchọgidego Chukwu for long time you are the person ị na-ekpe ekpere n'ime ụlọ gị nwere ya n'ebe ahụ nobody is there but the only problem between you and the source of, of, the, of, of, of chukwu is na ndị nwa na onwe gị bụ the small chukwu you fall from the kingdom of your father if all are fall from the house of your father because of what ọkwa na spam gara na ovari one? ji ebe ahụ atọ ọkwa otu at least dapụ from the, from, from the kingdom so now you have to find your way preserve this energy and go go and meet your father ọ bụghị nọdụ ebe a na-akọgheri chukwu asị gị chukwu asị gị muslim asị gị kristian asị gị no mana as long as we live here anyị nidiri idozi anị anyị ebe anyị na-ebi bikos ọ bụrụ na your land adịrị oke nwanne enweghị ka esi abild nwu destin bikos ụmụazị ya na-ama most of them na-egro according to society all the environment ebe ha nọ ọ na-help well well na development of their brain ịghọtago so ọ bụrụ na ala anyị adịghị mma ụmụazị anyị many of them ga-abụ ndị nkịtị many of them ga-abụ ndị nkịtị so ọ ka mma otu esi ekwu ya na ndị igbo ha kwesịgotere ịmara mana ọ bụghị onye ka a ga-ekwucha ebe a afa ndị igbo niile anyị pieces go into pieces anyị enwetago the source of ọkụ from igbo without atighị add one single ndị ọcha one single information of ndị ọcha adịghị ya anyị nwere ya ọkụ a na-enwu mmiri a na-agba without information of ndị ọcha a na-agụ n'ọdịnala bụ ebe ụzọ dị eche na a na-akọ onwe ihe gbasara anyị ma ọ bụrụ na anyị gbanyụ nkịtị onwe ihe gbasara anyị ma ọ bụrụ na anyị gba nkịtị mba mana ihe a na-agwa anyị bụ na as long as na anyị mụ na gị nọ n'ihe atụgeda nwanne ka ọ dịbe oge ka ọ dịbe ọgụ nọ as long as na mụ na gị na-aza okeke na okafọ okwe ofu ugbo ọ bụ anyị sọ ya ka anyị na-ekwuru ihe a nwanne na-akwụchisi akpịrị everyday ekwuchisi akpịrị ka ọ dịrị gị na mma dịrị m na mma dịrị onye niile na mma maka ana igbo ka a na-ekwu okwu ya maka ana igbo ndị igbo aga abụzi ndị mbụ pụtazie n'ụzọ ọrụ ndị nkịtị ga-awụ anyị naanị maka anyị chọrọ iso ndị ọcha sayensị ndị ọcha eje nwanna anyị rụọ sayensị nke ya ya arụwa ya ị na-ewe ọ dị bikos nke a ndị a na-arụ ha arụghị ya na waland saya mahamod kwa in harmony with waland who nobody knows afrịka anwụ na-acha n'afrịka anwụ na-acha n'afrịka so anwụ anaghị acha n'obodo ndị ọcha naghị acha na china weda ha adịghị ka nke anyị so anyị ama ma dis exhaust pipe a na-afụrụ anyị na land anyị anyị ama how dangerous ọ dị we don't know ọgwụ ndị ọcha na-arụ mkpụrụ ọgwụ according to pale skin according to pale skin ndị Igbo amago na ha kwesịrị ịga rụọ dia ọgwụ uh, according to black skin ndị ọcha na-arụ shuga according to pale skin ndị Igbo ndị Igbo ama na shuga na-ebu high blood pressure onye ojii ude na mkpụrụ ọgwụ niile ndị ọcha na-arụ arụ bụ according to their pale skin ọ bụghị abata onye Igbo mana ị na-eburu na-aṅụ ị na-aṅụ na-aṅụ obere oge anya ọza onye ọza anaghị gị iche na ọgịnị mere ndị Igbo this young age ji wee nweta high blood pressure all of them almost iche na ọgịnị a na-ata pịrị pịrị pịrị pịrị pịrị nna ahapụgodi na ihe ahụ mbọsị ọbụla m matara ihe ihe <laughs> na ihe ahụ politikal ihe ahụ politikal tọk ka ọ bụ ọ bụghị awa tọk ọ politikal tọk ọ bụ ndị ọdịnaka ha ga-ekwudo awa na ọ bụghị anyị nwa mana ọ dịghị ne mma na ịfụ na ihe bujuru ebuju ka nkụ so ka o ji rie wee gụọ eze ya ọnụ ọ bụ na ọ ga-eme nwe ego udo ọkwa na ihe ọ bụghị mmụọ na ọ bụrụ na ebe ahụ mara m ihe m ga-eme so ọ bụ nyanwa na onwe ma ihe ọ ga-eme ọ bụghị na mmụọ so ya ọ personal sọntịrị ka ọ bụ fọ nyanwa ọnwụ na ọ ga-ebu nwunye good ọkwa na ọ gaghị eme nwunye good ọnya maka ọ dịara ọbụghị anyị nwaka bịkọs nwa nwa akwụ na azụ amana ije nara ahụ onye yi chuma ebe ọ na-afụ ya so nya nwa bụ onye jiri akpụ ụkwụ nya nwa ebe ọ na-afụ ya so nwa amarọ m so amaghị m ihe m ekwu ụfọdụ atị nwerọ m ihe nwere ike ifufu nyanwa onye nwa ga-eji akwa ya kwuru onwe ya so asị ihe anyị na-ekwu <laughs> nwanne Coca-Cola bụ poizin ka ọ bụ onye mana Coca-Cola aṅụzi ha ọ poizin ihe bụ ihe eji toilet ka ọ bụ ọ ihe eji toilet so ihe anyị na-ekwugodi bụ maka amadi onye ọ bụla afọ ya bụ amadi ya mara amara na ọ bụ biara ka ọ bụ you are light biara ndị mmadụ ahụ wuzire gị ibi na afọ gị bara arụsị sef ṅụba ọṅụ ifi ya isi arụsị ṅụrụ ịba na ndị ọdịnala abịago anyị abịago ịgbaghe dị ụzọ iburu onye amaala nwanne gị si ike ebe aha ka ụzọ dị ebe aha ka ụzọ dị na-agazi n'isi isi ichere anya bụ ihe echere eji anya afụ ụzọ ichere eji anya afụ ụzọ nwanne ihe abụghị ihe ahụ kamera ka ọ bụ ya ahụ tọọchị tọọchị ọgwụ na nwe ihe ọ bụ tọọchị ka eji afụ ụzọ anya ka anya ọjị ahụ tọọchị ọ bụghị anya eji afụ ụzọ anya eji afụ ụzọ bụ n'ime ka ọ dị anya eji afụ ụzọ bụ n'ime ka ọ dị ọ bụrụ n'ebe a n'ebe a na-agọgheri nwe ihe enwe ezigbo ihe ọ na-afụ so ndị Igbo ọ bụ ọdịnala aṅụgo iyi were anị kwuo ya na ọ bụ sọsọ ọdịnal bikos ọdịnal ga-eme interpret every igbo name will give you the meaning and interpretation do superior bikos dị afa ndị igbo anaghị aza afa iberibe ozikwa nke ọ na-eme asị ọfọ etwf and arụ amaghị ihe nke a menere ọfọ nke mma bụ ofo ọfọ nke ahụ ka mma okeke mma bụ okeke ọhụ nke a na-eme tr ọchị okereke Okafọ mma bụ Okafọ ụkwa nke a na-eti arụ amadi mma bụ amadi nke mma ọkụ mma bụ nke mma the light bearers arụsị na arụsị arụkwụsị arụpụọ nke mma omeru arụsị omeru arụ ọkụja ụrụ asị omeru asị ọya bụ arụsị ọkụja ọya na-emerụ ije ha n'ebe ahụ asị asị nwanne ijekwene ijekwene maka iji ebe ahụ ọkwa omerụ asị ka ọ bụ gịnị ya na-eme onye anwa jee na arụsị mgbaama narọ chukwu na n'ụkpa ụkpabi arụsị mgbaama agwụ mgbaama ejekwana nwanne ọ ga-anyụ gị anya ada <laughs> nwanne ịhụgo ihe ahụ ihe a na-agwa gị ihe ahụ dise mindset ndị ụka na-eyi ụzụ ị gaghị afọ ọsụ mmadụ you can never force anybody ị ga-eteki ha ọsụ to go uh, otu uh, ka na mmiri mana ị gaghị afọ ọsị aṅụọ mmiri ịgotago so na-eche ka ga-esi can you prove ihe ị na-ekwu na ọ bụ evil na onye nwere chọọchị bụ evil can you prove it ị ga-eprove nwa ihe mere onye chọọchị onye mere brainwash amaghị ihe a na-akọ oche na Jizọs n'ebe aha n'eziokwu oche na Chukwu n'ebe aha n'eziokwu ka ihe mere evil ka ihe mere onye asara isi evil I don't know ịgotago all the same mindset the negative emotion always we want to impose our idea on people why ịghọtagosi ọ bụrụ ụta ka esi eme nwanne agwara m na na ọdịnala onye ọbụla ya kọntrol emoshọn ya kọntrol yọ emoshọn onye a bụ onye mere brain wọch so iji e nwayọ kọwara ya ọghọta ọpụta ebe ahụ ọ pụghị ba onye ọbụla na-eji ụka bụ ịvụ mọtịrị ful no onye fulu ọmakwana ya bụ fulu you don't onye a bụ onye egwuru wayo mere pap ọ dị ka ebe ị m ugu ego bụ na egwu onye nwanne gị wayo bifo ịghọta ihe na-akụ ị ga na nwanne egwuru ndị ahụ ndị waya ejekwana ị ga asị ka ịlahụ ụlọ buru ego gị gbapụ ị gara asị ka ị lahụ ụlọ oburu ego gị gbapụ ntụrụ ofe onye n'anya so ọ bụghị ivụl ka ọ bụ ndị wụv ivụl pastọ ọ pastọ bụ ivụl na ndị fada ehe ọ bụghị ndị na-eje ụka ndị na-eje ụka mere ha pọpị na ghọtago nwanne ihe abụghị igbo odogwu ihe abụrụ igbo batin is evil onweghị batin bụ batin batin bụ english evil bụ english so batin is evil onweghị meaning na ọnụ igbo batin is evil batin bụ english evil is english so onweghị meaning alụ kwụsị arụsị because ọ na-ebu arụsị abụghị alụsị alụsị is the shrine arụsị is the, is the, is the spirit of the shrine so is a two thing there so alụ kwụsị ebe nwanne ime ihe ọjọọ jide gị arụsị anaghị egbu onye aka ya dị ọcha pompam play that is igbo interpretation onweghị ihe ọzọ dị dị so ihe ọ bụla a na-ekwuzi bụ just imagination is imagination ihe practically ihe a kwuru m na arụsị anaghị egbu onye aka ya dị ọcha enwere m common sense i have common sense i listen arụsị anaghị egbu onye aka ya chọghị igbo word ọ bụ igbo ọ igbo language ka ọ bụ igbo word so olesi ma na-eme ihe ọjọọ onye ọjọọ gbuo gị na ka uru ọbakwa onye ihe ọjọọ anyị achọghị ya na igbo onye ihe ọjọọ ala kụgbuo arụsị kụgbuo onye ihe ọjọọ anara anyị akwụsị ihe ọjọọ ihe ọjọọ enweghị konsekwensị na amụ mbara imekọrọ ọnwụ na arụsị na-arụ ọrụ nkịta ndị ụka agbaghị ọsọ ndị pastọ ka m na-egwu ọkwa ndị nkịta e mere pọpọpịo ndị pastọ ga na-eji na-egwu wanyo na-ezu ochi na-agba ama openly were ego jezuru moto ndị mmadụ eribeghị nri eh, ndị agụụ na-agụ ịnata dis money were ya rụọ rụọ mepee eh, agrikọlchọ gị na-eme gị o were ego a mepee agrikọlchọ gị na-eme ya were jezuru plen zụrụ nnukwu moto eh? jiri American suit na-akpagharị na-egwugharị na-ezuzugharị mba mba alụ bụ alụ kwụsị kwụsị otu esi akpọ Okafọ Okafọ abụghị complete name ya eh? nọ nso ahụghị complete name ya eh? so a na-akpọbiri akpọbiri a na-akpọbiri akpọbiri so a na-eme mkpọbiri so alụsị a na-eme mkpọbiri ụra asị ụrụ asị a na-eme mkpọbiri ọ ụrụ asị ka ọ bụ ụrụ asị ọ na-emerụ asị ihe ha na-ekwu maka ya ụrụ asị ọ bụghị ndị mmadụ amaghị asụ igbo a na-akọgịrị asị ọfọ ọfọ wit double f gịnị ka o min ọka awka gịnị ka o min notin a na-aza ya emeghị impose on you na-aza ha dee na akwụkwọ don't mind them mana abịazi iche ide n'aka gị dee na ọka dee ya oak onweghị onye asị ga-eden ya dee ya oak e ajụọ gị isi ọka bụ ihe a ọ bụghị awka e e. mba ọ bụghị normal so ndị be anyị kwesịrị ibidogodi na-eme practice practice what you preach practice what you preach ọ bụghị a na-ekwucha ebe a eje na ya dị eme ihe ọzọ afa gị bụrụ oke afọ wepụ arụ wepụ arụ from it na Facebook wepụ ya ọ bụrụ na afa gị bụrụ oke eke dee ya ọfụma ọ bụrụ okorie dee ya ọfụma ọ bụghị ya. ide ya okorie ọnwụ na okori onwe na-acha okoli onwe ya na-akpọ oli okorie okorie okorie okorie oyihe ọ bụ ọ bụghị okoli osi okoli ka ahụ dialect ka ị na-asụ amagha m ihe o mini ndị na-akpọ oli oke onwe m oli mba ọgụgụ na anambra anambra dialect bụ ekecha olie ee osi okolie na olie ama na olie ka ị na-ekwu ọ bụghị oli iwepụgo ichenji go the tune ọ bụ dị redio ịbago na akụkọ so ụmụnne ọ chenjibe ihe a garịa na taịm akụta mm, haf awa ka a ga na-ejizi ekwu ihe a mana ọ bikọs ọf mmadụ kpọrọ na fon ọkọtụọ so ọ ka mma ka anyị debekwe na ya maka mba ọzọ maka ekwube ihe a mechaa oto ogologo onye ha ekwesị ndị mmadụ ịdanlod danlod bikon ihe a ka ya ekwu egwu ka nkụ kama na echi ka anyị bidokwa n'ebe anyị kwụsịrị bikon ka anyị bidokwa n'ebe anyị kwụsịrị echi na nketa a adịgo mma otu a ekwufe na-ekwufe esef ya chọrọ ikwu ya mana nsogbu adịrọ ime ọ na-emekwuba eme otu a akwụrụzie na-eje feruo breki ndị ọdịnala abịago bụ na ha abịago ọdịnala agaghị apụzi maka ọdịnala wo mgbe gboo ọ dịbara taa ọ ga-adịgịdịkwa ụgharụfo mgbe ebi ebi maka ọwụ nechọ as long as nechọ exist ọdịnala exist ha achọgo ndị ụka emego kpo enweghị ha mechapụtakwuru ike agwụ na ha so a sị m udo dịrị unu niile dịrị ndị gere ege dere ndị ka ya ege ege dere ndị fụrụ anyị n'anya dere ndị kpọrọ anyị asị enweghị ndị anyị kpọrọ asị ọ kwụrụ ọdịmma nke anyị ka anyị na-achọ nwata chọba nke ya sị na ọdị anya ukwu si m udo dịrị ụlọ niile n'ofu n'ofu ka Chukwu gozikwa unu gozikwe ndị na-emere unu ife